anọkwa gị n'aka ekene ka eka jiri bịa ọkụ obi dị onye o ekene ka eka jiri bịa anọkwa gị n'aka ekene ka m bịa chukwu na-enye ntụ ekene ka m jiri bịa anọkwa gị n'aka ekene ka m jiri bịa chukwu na-enye ntụ ekene ka jiri bịara anọkwa nke n'aka ekene ka njiri bịawo chukwu na-enye nwa ekene ka njiri bịawo anọkwa nke n'aka ekene ka njiri bịawo chukwu na-enye nwa ekene ka njiri bịawo anọkwa nke n'aka ekene ka njiri bịawo chukwu na-enye ntụ ekene ka njiri bịara anọkwa nke n'aka ekene ka m jiri bịa chukwu na-enye ntụ ekene ka m jiri bịa anọkwa nke n'aka akwa gị n'aka ekene ka m ji chukwu na-enye ụtọ. ekene ka m jiri bịa o gị n'aka ekene ka m chukwu na-enye ndụ ekene ka m jiri bịa o anọkwa gị n'aka ekene ka m jiri bịa o chukwu na-enye ndụ ekene ka m jiri bịa anọkwa gị n'aka chukwu okike pụrụ ime ihe niile ọnụ ike niile si n'aka ya bịa adị bụ ụmụ gị na-ekele gị ụmụ ekele ka anyị bụ wee bịa n'iru gị n'ụbọchị taa ka anyị kelee gị maka ihe ọma niile ị na-eme n'ime ndụ anyị anyị na-ekele gị maka nwa gị nyere anyị anyị na-ekele gị maka ogologo ndụ ya na ahụ isi ike anyị na-ekele gị maka nchekwa na arụ ịdị mma tupu nara ekele ịzụrụ ka eme ekele ka m bịa nsogbu dị n'ike o ekene ka m jiri bịa anọkwa gị n'aka o ekene ka m jiri bịa o chukwu na-enye ekene ka m jiri anọkwa nke n'aka ekene ka m jiri bịa o chukwu na-enye ekene ka m jiri anọkwa nke n'aka Yes, good morning, viewers all over the world. The music you just heard is from Mochitu uh, Temple. It's from the units that praise and worship Overview. Yes. So, ọ bụrụ na egwu ihe nụrụ si na ngalaba na-afụ gbasara mgbasa ozi ọdịnala Igbo n'ụbọchị Chitun Temple. Yes. that music holds all the rights yes ọ bụrụ na ị like nyaba egwu chee download ya jee na um, social media platforms maka ị download egwu iTunes Audiomack and rest of them go there you download music if you like it thank you ka anyị gaba n'iru na nkụzi anyị ji maka ya wee bịa n'ụbọchị taa maka ndị ọ bụ taa bụ izi ha na-afụ m ka gụwa ụgwọ m ọfụma kpọọ m ọgbọ Ogbuefi Eze-Ana Ugochi tubelu n'Ọraifite abụ m onye isi nchụaja n'Ugochi Chukwuọdị na anyị na-agba afọ gbaa afa miri emi dịkwazị ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye isi nchụaja na ọdịnala restoration prayer bụrụ onye mgbasa ozi ọdịnala Igbo so you can call me an ọdịnala evangelist I will answer my mission is to help people live better life. n'ụbọchị taa n'oge awa nke isiokwu isiokwu anyị ji wee bịa bụ more about aquarium ma o meriri ofu ihe o dipendere etu ndị si asụ ịma na asị na mba na-asụ n'onu n'onu ma na-akwa ụkwara kwuru ụfọ eziokwu anyị nwa ụdị saịdị Anambra na-akpụ ya saidị Anambra anyị Anedo na-akpụ ya ọdụ ọmụmụ yes gods of fertility na ọgwụ asọmpat ị ga-ejekwa ma Enugu steeti a na-akpụ ya akwariọm mana akpọrọ ya akwariọm akpọrọ ọdụ ọmụmụ simple means is loss of fertility ọ bụ anyị ọ bụrụ na ị gee ntị na nkụzi anyị you will learn something that will change your life for good maka na nkụzi anyị dị wee bịa nkụzi dalụ ka anyị kọwaala gị ihe ị kwesịrị ịma dịka onye Igbo mana bifo anyị gaba n'iru ọkwa dị mkpa Echefu na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa eprel na-aga n'ihu ejegori m na tempụl n'isi ụtụtụ a chụọ aja gọọ ọfọ kwubie okwu n'isi ndị niile sonyela anyị all over the world anyị kwukwaziri na distansị abụrụ ịbara a na aja anyị na-achụ na afọ anyị na-agba ma ọ bụrụ na ọfọ anyị na-agụ na tempụ ị nwekwara ike isonye na ya bụ aja n'ebe ọ bụla ị nọ na nsọpụ ụwa dum maka ike Chukwu du mba dum ka esi esonye na aja abụ isendie ya token donation to the account number ịchaatịa m na WhatsApp agwazie gị other details I need for you in order WhatsApp nọmba ị ga-eji nweta mụ bụ 0805 78 37672. I repeat, 0805 7837 672. Then, ka anyị gabaziere na nkụzi anyị ji maka ya wee bịa mana ihe ọzọ chọrọ ka nkọwalụ gị bụ na aja bụ aja bụ aja mbuli elu aja esigoro na ya bụrụ imirikite ndị mmadụ elu aja anyị malitere ịchụ ya over two years now o nwere ndị na-esonyere anyị na aja since anyị bidoro till date as we speak o nwere ndị kwụrụ ụgwọ 2024 as a whole ha ga-adị skip one month na ihe anyị na-eme ụbọchị nchịkọta anyị na-eje na mmiri jee chụọrọ ndị mmiri aja mesara aka gbagotazie n'elu ala na temple chụọ aja to entities of powers then gazie n'ebe nchụaja gbuo ebiri wee mee saraka aka ya ike dị na aja a na-achụ mana anyị anaghị eshio testimony yes anyị anaghịkwa eshio ihe ọrụ na social midia you ọdụrọ why ọ dịrọ sọ ndị sonye na ya aja ga-enweta ihe onyonyo na WhatsApp nọmba ha maka ya nchịkọta yes nke ọzọ ọ bụrụ na ị na-anụ olu m sere eziokwu tv nkụzi ihe na-anụ ịlaikiri ya ịchọrọ ishigharị ya ndị mmadụ ma ọ bụ ka ịbịakwu ya ọzọ jee na ma YouTube chanel Ogbuefi Eze-Ana Ugochi tubelu den ọ bụrụkwazie na ị na-esonye n'eziokwu tv onwe Nollywood muvi ọ bụla ịwọchị na chanel ị chọrọ ịwọchị ọzọ jee na awa YouTube chanel Ugochi tubelu movie productions ma jee na eziokwu great movies ịwọchịa ya ọ bụ na igbo muvi na eziokwu tv nollywood movies ị ọchị ya ka ị na-awa ọchị ya na-eshigharị ya ndị mmadụ ekenego m ndị niile na-ajụ enye anyị na live na tiktok na facebook ee eh, mana youtube ebe ọ bụla isi wee na-anụ olu anyị ka ị na-emetụ aka na share button ka Chukwu Okike pụrụ ime ihe niile gọzie gị ma gozipụta gị oke ọ bụrụ na ị gee ntị na nkụzi anyị dị bịa taa you will learn yes metụ aka na share ka ị nwee ike isonyere anyị ka nwanne gị ma ọ nwanna gị nụ from the horse's dịka nsi wee kwu isiokwu anyị ji wee bịa n'ụbọchị taata bụ akwariọm ma ọ bụ ọdọm ihe ka omere na ọ bụrụ na ige ntị ị ga-amụta ihe e nwere ọtụtụ ihe na-eme n'ezinụlọ dị iche iche yes kpatalụ ndị gboo ji wee hibe ya bụ ọdọm ma ọ bụ akwariọm as case maybe dịka si akpọ mana as this lecture is going on mana akpụ ya ọdụ so ihe mkpọrọ ya does not mean mana ịghọtaghị ihe na-ekwu maka ya ka nkọwata ọfụma maka ndị esonyebere anya na nkụzi a n'oge gara aga ịghọta ihe bụ ọdụ ọdụ ọmụmụ goddess of fertility o nwere ihe mere ebe juru ebe nwee o nwere agbụrụ pụtaranụ a na-enwe okwu amụọ ọṅụọ maọbụ na adị amụ amụ ma ọ bụ ndị Igbo na-atụ ilu si na ọ bụrụ na akpali chọọ igwu n'ọfịa ọgbụgbọ oke oke yes maka na ọgbụgbọ oke oke ahụ ịma na nsogbu maka na na ama enwezi modas ga akọntu ntuwunye na-amụ ya abịa na kesi gbasara ọdọ o nwere famili ya pụta etu a na-amụ nwaanyị nwaanyị ọ bụrụ na amụ amụ nwaanyị nwaanyị mmadụ ihe ọ pụta bụ na ndị awụ lineage nwere ike ịnọkịta sachapụ yes so ọ bụrụ na ọ dị etu ọnwa okenye nna nwenya bụ ugwu nwere ike disaịdị ya ka ewube ọdụm gịnị bụ ọdụm ọdọm bụ ka ihe mma akpọrọ ya ọdụm bụ a positive charm yes agwara m ụlọ ụbọchị na-akụziri gị ihe gbasara cham wee sị gị na enwere positive cham nwee negative cham. yes so ọdụ ọmụmụ ka a gbalierịghị ya etu m esi wee kọwa ya ọdụ ọmụmụ bụ a formulated charm yes ehu eyibelu for the intention of multiplication achọrọ m ka ị attention to this lecture because what you don't know is only a mistake so you are not to all. maka na ọ bụrụ na asịrị sị na ihe na-atọ ụtọ sụpụ ihe ọ na-atọ ya yes ihe njichọ ka nkọwa ihe ahụ ka o doo gị anya bụ ka ị mara ihe ị kwesịrị ịma ana m achọ ịkọwara gị na gburu ọbụla ma ọ bụ na obi ọbụla e ọdụ ọmụmụ nwere ihe kpatara ya nụ ihe ahụ kpatara ya bụ na ọbụla enwere ike ọ bụrụ na ya bụ ndị anara mọtiplai multiplication in various agwọ na ngwọ na akwụkwọ na-abịa na mma akọwalụ gị ihe kpatara ọdụ ọmụmụ ji wee dị ọdụ ọmụmụ bụ an altar ndị nna nna gị ha hibelu in agreement with goddess of fertility is an altar yes maka any nkwekọrịta ọbụla ekwekọrịta ọ bụrụ ala na iwe ejikọrọ ya akụkọ na eshen buk etu ụmụ Izrel na Chukwu okike si wee kpaa ha wee wube ọcha ha kpọrọ Ark of Covenant igbe ọgbụgba ndụ na chi na Chineke kwekọrịtara na na o nwere ndị bụ ndị iro ha na nwere ndị bụ ndị ilo ha gbara ha okirikiri ana ya bụ ndị ilo ha na-ebuso ha agha na ha chọrọ ka ya bụ Chineke bụrụ ha chi na-echekwa ha na-eme ka ha jee n'agha ka ha tụrụ data onye nwa wara ntịrị na a ga-enwezi nkwekọrịta jikọtara ha na Chukwu Okike Chukwu Okike wee ha na ya ga-abụrụ ha nna na ya ga-echekwawa ha n'aka ndị niile bụ ndị ilo ha dị invaders ndị na-abịa ebuso ha agha mana in one condition na ọ bụrụ na ya chekwaba ha na ha ga ekwenye ihe nkwa na ha ga-edebe iwu the ten commandments ewee sị na ya bụ dị n'igbe ọgbụgba ndụ a ewee na enwelu the two shorobin gịnị bụ shorobin shorob shorobin bụ ihe ọkpụkpụ na abụọ agbụrụ oke na nwunye agbụrụ ha fesikọta onwe ha ije gụọ ya n'eshen buk ya aghọta ihe nnekwu na anịọgwalụ the the ten commandment iwu a na ha ga-edebe ya then enwee nwee ihe ọkpụkpụ nwekwa ihe ndị ọzọ gasị dịka ọfọ na na ogilisi dị na ya enwere ọtụtụ ihe ndị dị n'ime yes m nwere ọtụ ihe dị n'ime ya yes ọnya mawubeda akụkụ covenant ihe na-echeta nkwekọrịta ha na Chukwu Okike ya bụ akụ of covenant dịrị ha ile kpatalụ na mgbe and enwere ndị e delegatri ndị ga-abụ the carrier the bearers of that particular act of covenant ọ bụrụ onye ọbụla na-ebu ya ọ bụrụ onye ọbụla bụ aka ji ọfụ ya ịghọtara ya ha na-eji ha na-eji agha enwere ndị deliketịrị ndị deliketịrị ịfụ na ha bụ dos ak. ihe that ak ji wee dị necessary bụ na ọ bụrụ ark ọ bụrụ ọlta ewubere ofu ebe ọ ọlta emere ka a ga na-ebu ya ebu wee na-eje n'ihu agha ọ onye nwa awụ ihe necessity na na-aga enwezi na-aga ebi udie ọ bụrụ an ak a na-ebugharị ebugharị sị, enwere ndị na-ebi dị karịas. ndị a nọ n'isi ebe onye a nọ n'isi ebe onye a nọ n'isi ebe onye a nọ n'isi ebe a wee na-elifti ya maka na aha ebi wee jere ihu a wee kwụba ya ghọtara ya na onye a na-akpọ uzi ya wee filuo na ndị abụ elu na o nwere ka o si mee ọ dị ka ọ chọrọ ịda freda ọnụ bụ at mana ọ na-aghọta nke ya so wee jee ka o je tinye aka ka o too na that aka adaruru ana ịfụ dị nọbụ intenshọn o nwere mana for the fact na ọ bụ unworthy hands jee metụ aka na ya bụ ihe that ancient book si na na ozi was struck to death ihe jiwekwa ihe a to gosi how perfect and how holy and how the ikechukwu ji wee radiate n'ime ya act of covenant jikọtara nkwekọrịta ndị nna nna ha kwekọrịta. so mana ka m gwazie gị na that act of covenant na ọgbụgba ndụ a na-adị ile mgbe ndị banye na anyanwụ ọgbụgba ndụ debere dia own part of the bargain mana mgbe ha bidoziri nupụwa isi kwụsị idebe dia part of the bargain ike dị na anyanwụ ọgbụgba ndụ wee mee gịnị evaporate ya ike dị na anyanwụ ọgbụgba ndụ wee wee gbazie nkịtị ya kpatara na ise igwe ọgbụgba ndụ anwa dị ile nwere oge o ụmụ Izrel wee bibe ndụ dị aṅaa ha bụzi idebezi their own part of the bargain ya bụ keeping the ten commandments then e wee merie ha ya the king of Persia wee merie ha kpọrọ ha bụrụ m iko ọgbụgbọ ọgbụgba ndụ ha wee jebe na Babilọn ịlụtara mgbe ahụ ha sịrị ha gụrụ egwu na Babilọn by the rivers of Babylon by the rivers of Babylon There we sat down and there we went. When we remember Zion. Yes. Elu ebe agba ha n'olu ha nọ na liver of Babylon wee na-echeta Zion wee na-echeta etu be ha dị wee na-echeta mgbe ha na Chineke ha na-edebe iwu ọgbụgba ndụ mgbe Chineke si eprotet ha ee mgbe ahụ a na-ewere ha na-emere karịkachọ mgbe ahụ a sịkwuru ha gụọ egwu a ha na-agụ ee mgbe ha nọ na be ha na babilon ha wee sị na ha ama na ha ama agụ ya eji ha mee ikpe ihe egwuregwu ịfụna the consequence na-eso mgbe ọbụla emebiri ọgbụgba ndụ ị na-ege ntị achọrọ m ihe njikọrọ obere akụkọ a ka ị wee ghọta ndị ma nkụzi m mana ihe njala ike ihe ọmụmatụ bụ ichefu ihe m ihe mma yes ihe m na-achọ ka ịghọta kịta bụ na na-enwere dia consequence na-eso mgbe ọbụla emebiri ọgbụgba ndụ ọbụla denụ na ihe na-adị n'ọgbụgba ndụ ọbụla reprezentịrị dipendịrị na ihe a chọrọ ka anya ọgbụgba ndụ bụrụ ma ọ bụ ihe o reprezentị akwari ọmụmụ bụ ihe e wetara ihe weta ihe in the terms of gross material concept mgbe ọbụla ewetalụ mgbọrọgwụ dị etu a weta osisi dị etu a kpọọ ihe ọkpụ dị etu a mee nka a mee nke a ọ bụrụgo formulation of different forces bring together ọ bụrụ ime isi ọgwụ onye abatara ijego na chemist ma na pharmacist ka eme isi erughị ọgwụ o weta antisunet weta nka weta nka weta nka weta nka ọ formulate ya ya ọ bụrụ ọgwụ emisiri emisi etu a ka ọ dị na mgbe ọbụla a na-ahịbe ọta the component ga-adị n'ime dị ọta dipendịrị mmụọ achọrọ chọrọ ịkpọtụrụ ya ịghọtara ya ka e wee lụta nyawụ patikụla ọgbụgba ndụ so ọ etu ahụ ka esi wee fọmuleti ya ya bụ ọdụm yes ọ ka a ya the goddess of fertility into the family, bring here, bring her down in connection with the agreement reached with the family. Ka onye the goddess of fertility nyere ha haka. ka ha wee mbawanye attract down the goddess of fertility. You have to bring one or two. Yes, you have to bring one or two. Ga attract her down. yes ọ ka ji wee nwee so mere ọda ya bụ ọdọbụ mgbe a na-afọ mlet ya elidiom ịkpọsịrị ya afa mana ihe niile abụ for the well-being of the family na ihe na bụ na enwere ọgbụgba ndụ ndị nna nna gị ha entarido it with the ihe abụ ihe emerie e with good intention emere ka emegide nwoke emegide nwaanyị agwara m gị na ihe na-ewe ka charm bụrụ charm negative charm dependere when the charm is made to suppress others to hypnotize others to take what belongs to others then onwunye a mere negative and for the fact na ọ bụ negative ihe ọbụla bụ negative na work within the time and space ịghọtara ya Mhm. ọnya kpatara na m asị gị ga avoid ya ihe ọbụla bụ negative vibes because ihe ọbụla ibi which negative vibes will always attract negative vibrations mana ihe ọbụla ibuilduru which is the positive vibes will attract positive vibrations ọ bụrụ na ị gebara nkụzi m ebe nkụzi gbasara this vibrations go and place to it so mana ihe na-achọ ka m kọwara ụtata bụ na ọdụ ọmụmụ bụ nkwekọrịta nna na ezinụlọ ya kwekọrịtara ka ewube ya bụ e, ọgbụgba ndụ maka ọmụmụ then attacked the goddess of fertility you understand in agreement so marụ na mgbe ọbụla ehibere ọdụ ọgbụgbụ na ngwurube nna gị enwere ihe reason eji mie and the reason eji mie bụrụ enwere ike a na-enwe difficulties n'ihe gbasara multiplication wee kwuo na ọdụ ọmụmụ abụchala ọsịsọ maka ọmụmụ nwa yes maka na ije na Genesis 2 barataba mgbe Chukwu Okike na-enye mmadụ mandate to go into the world multiply and dominate so that multiply includes multiplication in terms of bearing children as in continuity maka gịnị bụ ndụrụgandụ ndụrụgandụ bụ onye amụtara ọmụta ibi onye amụtara ọmụta ibi onye amụtara ọmụta ibi onye abụla life injected so etu a ka o si wee dị now na in multiplication in multiplication in everything both work both family progress both family multiplication in work of the hands So when word of Abraham, that includes the family wealth. So that is why onwe family ọbụla ebe emebiri ọdụ ọ na-adị very disastrous. Yes, ọ na-ebute mpịawa azụ. Nke mgbogoro na-akụwagoro gị maalụ ha the consequence na-adị n'ebe ọ bụ na ebreki ọgbụgba ndụ ebreki ya na ọgbụgba ndụ a na-enwe dia severe consequence ọnya ka ndị wee were ụmụ Izrel wee maalụ ha gwa gị etu ya bụ ọgbụgba ndụ si wee dị ile mgbe ya bụ ha na-edebe dia own part of the bargain makwaziele gị atụ mgbe mgbe oduru ndị Persian Empire kere ndị bụ Persia Persia bụ wetin di um, uh, uh, Iraq and Iran that area bụ Persia the descendant of Ishmael or Persia. So, ọnya ka ọ na-agwakwa gị na Babilon mgbe ha mgbe a kpọrọ ha n'oru wee je gbaa ha n'oru na obodo Babilon. So gịnị ka na achị kụwalụ gị? Ihe na achị kụwalụ gị bụ na mgbe ọbụla agbụrụ ọbụla ma ọ bụ ezinụlọ ọbụla betrayal ee eh, the the covenant ha nwere utu ụmụ mmụọ ụmụ mmụọ anaghị egwu egwu ụmụ mmụọ anaghị egwu egwu it for a serious mind anything spirituality is not for is not joke is not for us serious human beings ana m achọ ịkọwalụ gị dị our ancestors are white o nwere ihe na-eme na ngwurube nna gị na ngwurube nna nna gị ha before ha wube that order of ọmụrụ ịghọtara ya yes ha na-enwe problem na multiplication mana ihe na-eme mmadụ bụ na ọya na ofeke olofuo dibịa ya ọya na ofeke echefuo dibịa e, etu anyị na-eme mmadụ o nwere onye ya bụ ọnọrọ na mkpa mkpa na-apịa o nwetara na mkpa na abịa iji ezi wee jeshio gratitude abụrụ problem ofiruzie n'ọnụ ike aka ya ka eji wee mee achivu those greatness mana ọmarọ na-eweziga sọpọtụ ụmụ mmụọ na those greatness o mere achivu na o nwere ike ma ihe mere achieve ihe nna na-achọ ịkọwara gị ka o doo gị anya bụ gị nwa bụ onye ọma na-ege ntị ana m achọ ịgwa gị na o nwere ihe nne na nna gị ndị nna nna gị ha ịma na ya present parents bụ representatives of your ancestors ọkwa ị idea onye agbata ndị Igbo ji atụ ilu si na onye maara nna ya maara ndị Igbo you cannot say uh, you, you, have a love and respect your ancestors without respecting your present parents because your present parents is the continuity of your ancestors so that's your ancestors and all one thing chọrọ ịkụwara gbasara agreement agrimenti ọbụla a na-aba ijo diz gbasakwalụ whoever that he will inherit that particular family and that particular investment and gị nwa asịkwa na na ọ bụrụ ọgụnwa enter into the agreement as long as long as na gịnwa nwa bụ the heir to the throne ya ọgụnwa bụ the heir na onye ga-eri ebe ọ bụrụ na ọ bụ the next of kin onye ga-eri ebe that particular agreement dey direct beneficiary of that particular thing you are the thing is binding on you ịsịkwana na ọ bụrụ gị nwa na nna nna gị ha bara into the agreement they enter into the agreement in good faith for your own or ị na-ege ntị ha abanye into the agreement because they know what will benefit you so they enter into that agreement in good faith onye akpatara na ọ bụrụ na ya fada nwere ebe o nwere investment go na gota share gịwa bụ nwa ya automatically were abụrụgo stakeholder na ya particular investment ya fada nwere so kedu ihe kpatara o ji abụzi you are interested na na anụ ubi you are interested na ihe nketa si na be nna gị mana ịdrozi interested iwe patika wee ketakwa oke na agrimenti ahụ ndị nna gị ha mere maka ọdịmma ụlọ bịa na-eti iti mmadụ nọ maka ọwa wee dịrị ụlọ mma mana dịka m kwuru na ọ na-agba ya n'ofe o chefuo dibịa gwọrọ ya nna gị ha nwere agrimenti a wee kwekọrịta uche ụmụ mmụọ the goddess of fertility ka e nyere ụlọ aka ka ewube ọgwa ndụ a hụ unu nwee ọnwụ hụ unu multiply ya mana gịnị mezi o nwere igosi bido n'aka nna gị nna mụrụ gị nwekwa igosi n'aka gị nwa yes gị nwa na-ene m anya ọgụ nwa bụ onye ga-emebie the altar the family altar dị akwa omume nwere na be nna gị ọtụtụ ezinụlọ kịta ndị mgbe ndị ụka bịaribe ndị mmadụ fọnda mba ha bidozie filubezie na ha abụzi nwatakịrị bụ nna ụzọ mụta dị ọbara ị na-ajụzi onye mụrụ ya ebe ọ bụ nọọ nwatakịrị bụ nna ya ụzọ mụta gị ọbanye na-achụsụ onye mụrụ ya so na onye na-eme ihe na etu a bụ onye uche ya adịrọ n'ihe ọ na-eme so the gods are wise mgbe nna nna gị ha nwere ihe nwee nsogbu a na-enwere ihe gbasara ọmụma na multiplication before ha eribe ya ma ọdụ mana m ma agwa gị ihe ị ga-eme in my own family anyị nwere ọdụ ọgụ according to history my great grandfather my great grandfather bụ of course ịma na oge ahụ ndị ọda wee na-eme ọnwụ na ọmụta nwa imirikete nwụrụ anwụ e wee na-enwe nsogbu ihe gbasara ya ihe gbasara ọgwụ o wee jụọ sị o wee mụọ nwa mụọ nwa a wee baa ya enwee na m e, am I sure that I have maka ọ ghara ịbụkwa ihe mekwara ndị ọzọ emekwa ya e wee mechie wee nwee ụdọ m ghọtara ya mesịa ya nke kpatalụ na ndị niile nọ na awa awa onwere onye ọbụla lụrụ di ma ọ onye ọbụla lụrụ nwanyị amụtara chi ya mana ezinụlọ emere nwe ofu nwa gịnị nwa nwoke ofu nwa nwoke a wee lụọ nwaanyị na esi wee bido gịnị mọtịplaị ba ụmụazị mana ofu ihe meziri apụtakwa ụmụazị juziri during the time of my own father na nwanne ya nwoke ha nwe edebego ụka ha were mebie ya bụ akwa mebie ya ọ na-apụtakwa n'afa na na-ebidokwa some hiccups here and there mana e nwere solution to it so ihe nchọ ka m maalụ ga gị nwa na onwe gị bụ na-abịa na be nna gị na-eneghị anya iji anya gị fụ akwarị akwarị bụ ebe ọnwụ e na arụ nwere akwarị na akwarị na-afụ afụ ọ na-afụ afụ most ndị na-emekọta ya ọfụma na awụ bịazie nkịta efu ka ha ji kụọrọ ya ụlọ yes so ọ bụrụ na akwari dị bụ na be ụnụ ịma na akwari dị mana na nna gị ha mebiri ya eneghị anya mgbe ị ka dị small maka na nna gị dewere ụka wee mebie akparị dị bụ na gburube nna ya otolite ma ọ bụ na enwerozi tres of it enwere som families dị na-akwari ya na a na-akụchi ya maka mmiri gagharị mmiri gharị dị agba ya directly o nwere ike ụfọdụ famili debezi ụka ha kia mgbe the zingini risiri ka echenji ya echenjirozi ya because of lack of lack of care so enwere ike emedozie datin na nwa mmiri mawazie ya directly enwere ike emedozie datin the shelf na-egbochi data akpari anwa na-adị ka na-adị ka ihe aja fụrụ o nwere ike medozi data ọ mazie ya ụfọdụ nwere ike mekwuzie sef jee kpọta ndị eriri eri ibe ha ehe na ụdị na ndị bịara ịrụ ọrụ ezinụlọ a na-efekasị nnu na-efekasị mmanụ ma ebe wọteva emechazie kpochapụ doses enwere tres of it na ya nna gị mgbe na originali na ọdịa maka ihe eji mmadụ orijinal na ọdịa bụ agba afọ a na-agbata ihe akwari na-ekwu ịghọtara ya ị mara na ọdịbụ ọkpụtọrọ ọkpụ mana na-emego gịnị emego ya edi sekreti go so ihe ọ na emere ọtọnọ so mana ihe m na achị ịtụ e, isi gị alụ dịka onye ọma na-ege ntị bụ ọ bụrụ na ọ nwere ka esi wee nwee ọtọnọ na ụdị ihe na etu a ihe ị na-agaghị ime bụ nke a den o nwere ike ị bịa na famili o nwere ike onye ọ dịrị bụ onye bi n'obi a kwesịrị ịgba mbọ ka ka edozikwa akwari ọfụma etu kwesịrị ịdị ọ bụrụ onye eriri front and back ị nwere ike ihe onye na-ekwu ọ na-akpụ na bandị azụ yes mma agwa gị etu ị ga-esi wee mee yes dịka m hụrụ onwe mbụ dibịa enweziri temporal place maka na ọ bụrụ ọ bụrụ my anyị nwabiri obi yes so the thing na abụrụ directly abụrụ m onye directly kwesịrị ịdị in charge of that aquarium the family aquarium um, so kere ihe mmeziri na mbụ dibịa ihe mmeziri ewu i provided in my temple o nwere ebe m provided kwụọlụ akwari temporary place ebe nna asọmọnụ the goddess of fertility ibe nna ebe nna asọmọnụ ya ebe awa nchịọ imeri ya ọjị nke inye ya ife ma ọ tụọrọ ya ozu ma ọ tụọrọ ya eru ma ọ gbuoro ya anụ na that particular place ka nna anọ wee na-eme gịnị na-echukwu ya wee na-asị ya akanyụ ka m wee gburu onwe m na ezinụlọ m ịghọtara ya bending mgbe onye ọ dịrị ga-eme ihe o kwesịrị ime go restore ya for the way being of all however ọ bụrụ na na famili unu bịara danye n'ụdị a yes ọ bụrụ ihe ga-akọsịrị ishi so ofu ihe amara ihe a ga-eme here on earth bụ ọnwụ mana any other thing nwere solution and ihe mmụọ na-eche ikiwe obi mmadụ mmụọ na-eche their commitment na show of care egoism and the, when when you made up your mind to call a spade a spade ihe a dụrụ ọrụ gị mana n'iso wee kwuo ihe dị etu eme na oziri ezi show that showing that na ọ bụrụ na ọgụ nwa nọ in the position of kụrụ ihe dị etu a n'ime emebie and na ị ga-eme the so ya na advice gị ime abụrụ ihe gị na onye nọ n'oburu gị nje gbawa wọ yes ị nwere ike ikwute ya na ntị ọsị yes na ya anụgo ihe dị etu a mana na ya na-eje ụka na ya dịrị interested ebezina ka m gwa gị ihe ị ga-eme ihe simple ihe ị ga-eme bụ ọ bụrụ na ọgụ ọbụzi okenye nọzi na saịdị nke ya own side eleghị anya na the family na-enwelu like ọ three different families nọ under the same yes ihe ị ga-eme bụ na ngwuru nke saịdị nke ụlọ ndị gwọtaranụ then ihe ị ga-eme bụ inwe ọgwụ nwoke na ngwuru a ga-emegbu ọ bụrụ ihe nwaanyị ga-eme ya akwarị bụ nwaanyị mana ọ bụrụ ihe nwaanyị na-eme nwaanyị arakwa eme akwa akwarị na-eme of akwarị no matter spiritual the person ma ọ bụ esi ka ya esụ akwarị ma ọ bụ ka efe ibi akwarị ọrụ nwoke pụtara ya ntu ihe ị ga-eme bụ iluo ka ngwa si mpụtara ị ga-eme ihe mmụọ na-eche ekewa obi iluo as a simple person maybe ịbụrụ dibịa then simpụtụ na ị ga-emewu iluo na kọmpaụnd be nna gị loketi ebe bụ east ana m ekwu na-ekwusi ike ka ị ga-esi wee loketi ebe bụ east bụ ịbịara abịa nna gị ịma ga ebe west ka ihe esi ebe isi pụta n'ụtụtụ between 8-9 na anya mara ebe anyanwụ si acha saịdị ahụ anyanwụ si acharite yanwa bụ east so ilokọta saịdị anyanwụ si abịawo east ya nwa saịdị a ka ị ga-efesi chọrọ nwa oche gị oche nwaanyị nọdụrụ okwu iwe nọrọ ọfụma ifesi ịda saịdị jee chọọ nzu na edo gị weta nzu dọọlụ mmụọ ala mgbe ya na-akpọ ịdọrọ mmụọ ala temporary ịdọrọ mmụọ ala bụ chọpụta nzu that is white chalk bụ ihe ọma were nzu anwa si akwari ọmụmụ be nna be nna gị kpọọ nna gị ha na gị onye nwe nwata na-asa ahụ na n'afọ na na asị stand na na ịmọrọdụ ebe akwari a dị mana n'ebe ọ na-apụta n'afa nne na today n'i na appease the spirit of akwari maọbụ ọdọgwụ kpaa afa gị mfu na gị nwa bụ Ifeanyị nwa Okeke Okafọ na taa anyị bịara ka imee ha pis ka ị chụọrọ ha aja ka ịchụkwa afa ịmarụzie ka o si wee dịrị gị na ezinụlọ gị yọba iwere data nzu a mee ka sekụl mee ka sekụl mgbe ị na-eme ka sekụl ahụ ime ka sekụl a sịpụ mis na ị na-adọrọ ha na tempụra ana nọ na n'ime ebe a ka ị chọrọ ịnọwa emegide n'ofe ya chọwa akwụkwọ oglis ị ma ihe eji achọ akwụkwọ oglis oglis bụ fertility leaf and oglis bụ osisi mmụọ mmụọ na-ebi n'oglis so mmụọ bụ na ị chọrọ ịrụ ọrụ mmụọ debe oglis oglis on its own attracts familiar spirits those beings from the light region attract them on its own. So idebe ogilisi mana ogilisi bụ ogilisi mmụọ idebe ogilisi awa iweruzie nzugu na edogwu mana ihe izi ga-ebu ụzọ mee ọchị ka ị ga-ebu ụzọ nwa maka na that particular place abụrụ ebe a dọrọ mmụọ already ọ temporary eh, making kpatara iji wee dọgoro n'ụzọ dọ ha na-abaghị ime nzu right round debe akwụkwọ ogirisi gị ọ bụrụ na ebe emegoro stọọ permanent place of akwari ma ọ permanent place of ebe a dọrọ mmụọ ọbụla mmadụ ihe izi ga-ebu ebe bịagoro guzo tụọ nzu maka na ha anọrụ gị anọrụ di a ịghọtara ya tụọrọ ha nzu tụọrọ ha edo tụọrọ ha nkwụ ọkụ wee wụọ ji. ịwachaziere ha ọjị ọ bụrụzie na ihe ị ga-achụ aja ihe mme achụ ihe mme ga-abụ last the feast mana ọ bụrụ na ọ bụrụ ebe ị ga achụaja ihe mme ịmaa na ọjị ga-abụ the last thing ị ga-eme afta ka ịyọsịrị ịyọsịrị ha ịyọ iwu anya bụ ọjị gị na ha ataka ka ọjị na ịkụwazie mana duto na that particular place ị na-eyuz na-akpọtụboro mmụọ dị a so ihe ị ga-ebu ụzọ eme ọjị ihe izizi ị ga-eji afta ka ị dewere akwụkwọ ogirisi iwere ọjị n'aka ịmara ndị Igbo na-ekwu okwu na ọ bụrụ na ejide ọjị n'aka kwụ ụkwara ndị mmụọ egebe ntị ọkwa eziokwu ịdụcha akpịrị etu esi eme were ọjị kpọkwuo ụmụ ndị nna nna gị ha ndị nwere ana nna gị kpọkwuo ana ngwuru wee sị ya na taa na gị nwa ife anyị nwa udo ekwe ezampụ na taa ka ị na-akpọkwu akwarị ọdụ ọmụmụ mmụọ ndị nna nna gị akpọturu maka fertility na ọmụmụ maka ọmụmụ na ngwurube nna gị nke a gbakudoro azụ na gị nwa ife anyị nwa udo ekwe na ịgbọrọzi ebe ya bụ ya bụ akwarị the exact place ya mana bụ nwata na-asa ahụ n'afọ na ayọ ha bụ akpali the spirit of bụ the of fertility ka iwe ọ bụrụ na ịma ebe ya bụ nọ na ga-ebedo ihe dị na mana n'i mara na-ayọ ha na ihe na amaghị na ha bụ iwe ihe ọbụla bụ ihe ọmụmụ na-eweta ọmụmụ na ngwurube nna multiplication ha bigo ha ekwena ka ọkọ ha iwe nke mbụ nke ịbụ akwụkwọ ihe niile anwa bụ oke nketa ga akwa niile eweta ha wetara ya let them restore whatever your people have lost because of negligence due to negligence iyọbazie mmadụ nọọ ka o si wee dị gị dị na ya nwa nwoke dị na ya nwa nwaanyị mmadụ nọọ ihe ọbụla na ya ọmụmụ abụ na multiplication of uh, upon multiplication ikwube nnọọ ka o si wee dịrị gị chetakwa n'ihe ị na-ekwu ka mmụọ na-anụ so be mindful of what you are saying yes mara na ihe ị na-ekwu ka mmụọ na-anụ mgbe ị na-akpọ ịkpọkwuo ha si ya biko ya na ụmụ mmụọ onye na ha so ha ka ị na-ejikọta ya bụ the goddess of fertility na-egburi ya nnekwu orie ga-emechi isi enyere gị wee mesara aka ịgụrụcha e nnụ etu sigụtacha ịwarị ya ọjị maka na ihe ọ bụla ihe mmụọ a na eri ọjị bụ mbụ na mbụ ọ bụrụ na ị ga mmụọ efi ma ọ bụrụ ga-enye mmụọ ihe ọ bụla ihe ize a ga-ebu ụzọ breaking of kolanọt maka na ọnya ka ọ na-agba ejide kwụọ ụkwara ndị mmụọ ege ntị ịwacha anya bụ ọjị inye ha nke ha nwekwa ike gị na ha ataka ọjị ọ dịpendị ihe ibe ọjị gbara wachara ha ọjị a imechara ha ọjị nwa den ihe ị ga-emezi iwu isi ha nnọọ wara ha ọjị ịwacha ọjị a idekwe na akwụkwọ obirisi a imechie tụọ ha maa ha nzu si ha n'aka mmanụ nzu ahịa ama unu na nzu bụ ihe ọma na taata ị na-ama ha nzu na ihe ọma ya emere gị mere ezinụlọ nzu bụ ihe eji ekwubi okwu machara ha nzu iwere edo ma ha edo si ha n'ọkwa were ezinụlọ ihe niile dụrụ ajụ oyi n'ịgbọ egbe ọkụ ajụjụ oyi taa ndochia imesịa ya tụọrọ ha nkwụ ọkụ si aga n'ihe na ihe ha nkwụ ọkụ ka ike wee dị ha wee na-alụ n'ụlọ ọrụ ọ bụrụ na imesizie ya imesịa ya denụ ọ bụrụ na na o nwere ọfọ inwere nwere na mgburu ama ọfkọs na ebe esi agwachi ọfọ ezinụlọ dị anya emebiri ọdịnala ịmagoro ezinụlọ gboo na-enwe meni ọfọ yes a na-enwe ọfọ anawuru nwe ọfọ ndị ichie then nwekwuzi ọfọ ndị ọzọ mana n'ofe kasị mpe ịbụrụ ịbụ aka enwe however mana ọ bụrụ na ịchọzi ịgwachi famili ọfọ o nwere ike bụrụzie ofu unify ya all the ọfọs nọ na famili kwesịrị unify ya into one ọ bụrụ na ị nwere ụdị ọfọ anwa iwepụta ya then iwerezie nnekwu nnekwu ka ị ga-ebu ụzọ gbu igbuchara ya nnekwu igbu oke ọkpa imesisie ya ijesie ya ị na-esie isie ime nyara ji ihe ihe jisi gị tinye ji na ya bụ ka ọ bụrụ na isiri gị ite maka na ụzọ ihe na-abụ adịghị bụ ọnwa na atụrụ ọsọ ngwọrọ ọ nwere mmụọ ya anaghị gị gbuori ya si eri ya ihe igburu anụ sie ite m igbu anụ wee different thing isi ite bụ different thing mana ọnya ka ị na-emekọtazi ọnụ isi ite a bụ isi erie something ite bụ tens a na-eri eri dịka inweta popular common thing kara bụkarị ji maka na mmụọ niile na-awụbụrụ mmụọ mfụ na eti ya ma ọ ndị na-erijeti eti rice ndị na eti abụ mana isi erie ji sizie ji ya na anụ ọkụkọ ahụ isi echefuna na mgbe ị mechara ya n'isi ya na ụkwụ ya ka ị ga-enye ka i burukwu ya nyesi ya na ya bụ ndị eme gịnị esi n'oge were isi ya na ụkwụ ya niile nwụnyere ya were obi ediliva nke a na-esi ike onye ọbụla dị hat were tinyere ha sị ah, ka obi gị na ha bụrụ ofu werezie diliva si ma diliva ọ na-adị sọft ka actually squeeze them epirisizie that liver with ogwugoro ofu ibe ji itinye ebe a epirizi ya ncha meet them together yes Imesia ya i wee sị ha na n'ihi ike ka ihe esi ka nkọwara ka ọ ga-esi doro anya doro gị anya asị n'obi si oyi ruo after that ji anwa ibe ji anwa na that liver anwa ịkpọọ ya into five places right divide ya into five na efere anwa wee sị ya na tata example na tata ụbọchị afọ ị na-enye ha nri n'ụbọchị taa afọ abụla itinye na one portion na akwụkwọ gris anwa ị na-enye ha nri na nkwa abụna nkwọ itinyekwa the second portion ị na-enye ha nri na eke abụna eke itinyekwa ị na-enye ha nri na ori abụna ori itinyekwa pụta na itigoro ha afịa na-anọ ụbọchị na-anọ the fifth bụ nke gị nwa ga-eri ọnya bụ na gị na ha ya ya na imesizie ndị awa ibupụtazie n'ime remaining yams ndị anụ ọkụkọ ahụ isiri ị ga-ekezi ọdụ aha friends and well and family members and echefukwara na mgbe ị na-esinye m ọkwụkwọ mmanụ abakwana ya yes ihe ga-adị ya bụ nnu na ose then nnu na ose bụ ihe ga-adị ya sorry nnu na magi ose ga-adị ya ugwu obere ose ukwu okwerie ose ukwu okwerie nkozi na itinyere nwere ike ọ dịghị asị na onye alụ obi oyi na-eme n'ụwa so o siri adịa small mana no anything like red oil abakwana ya denụ ọ bụrụ ka ihe esi ya denụ ọ bụrụzie na ịsa abụsịa ha isịa ọ bụrụzie na left over ịchọzi iji wee isi anọla tem ka iche nwere tinye mmanụ mana nke a for the agro mediment don need those things don need like oil ihe a nkọwara ụka ijiri aka gị mee ya however ọ bụrụ na ị na engage. na amaka maka na ịmara ka esi eme ya ịmarakwa na ihe ọ bụla eji chụọ aja ụmụaka ụmụ mmụọ ya na ihe ọdịnala ji wee mma mma ka abụrụ ji na ọkụ ibe ebujerekwara ka orie ka abụ ihe esoghi ndị mmadụ esorie gị nwachikwa orie mana ọ bụrụzie na gị nwee nwere ike imegbu elu n'onwe gị because of maybe ịka ka bụ novice n'ihe gbasara ọdịnala etu a ka ọ dị when we all started etu a ka o mgbe m bidokwara nwere at the point mmadụ na-emenụ at a point jiri aka mmemme till date so etu a ka ọ dịkwugo nwa na-abata abata you know start newly anyị ga na mmadụ ga na-emere gị dịa na iwe na-amụ ka esi eme mana enyi ya emeghị nkọreji ka ịmụta ka esi eme bụ na ọ ga-adịrị ụmụ ọchịkwa nke bụ eziokwu bụ na efi na-asọtụ ụka na adị ekechi ọnụ ọ bụgoro ọmụnwa ga-emere gị you pay for the services you know once m na-alụrụ gị ọrụ I will engage my forces, telling them that, look, Nakoya and Arololo. So, for the fact that, that now I engage them, then a man on him may have a return. And all from that year money, I meet with him may have a return. And the but don't, don't expect your spirituality to one worry free. So, however, I am a mega to na-ekwu ọkụ ya n'ọdịnala Igbo na asị onye ọdịnala ọ bụghị na ebe spiritualist bụrụ dibia you have the ability to do 70% of your work only 30% ka dibia ya emere so you better wake up ka m kwụsị ebe a nwa ajụjụ na nkụzi anyị kụziri ihe gbasara akwari ọgwụ na ọdụ ọgwụ na ihe ị kwesịrị ime ee adịka onye Igbo then nwa ajụjụ sendere m na WhatsApp ma ọ na ịchọ ka agbaghara gị afọ miri emi send them message WhatsApp 0805 I repeat 0805 7837 672. m na ọ bụrụ na ọnwa egbu oge eji wee chụ aja na emechaa na ọya ụmụ ụlọ udo dịrị ụlọ ọ dịkwa na echi n'oge awa nke eziokwu n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile nke ọma ka meela ụlọ asị m na ajọ ife ọnwụ na-amaghị okwu ụlọ na ụlọ amaghụtụrụ ụlọ mgbe mkpuchi naghachukwu okike nke pụrụ ime na onye ife ya bịa ya gazie ka ọ dịkwa echi niile n'oge awa nke eziokwu daalụ